AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ ka onye nwe m nọnyere gị amaara m na ihe na-aga nke ọma n'ezinụlọ anyị ka onye nwe m chekwaa gị anyị abịala n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa na-asị ezi omume nke Kraịst ezi omume nke Kraịst n'ụbọchị gara aga mgbe anyị na-atụgharị isi okwu ahụ nke edekwasịrị iso ụkpụrụ nke iwu emere ka anyị mata na iwu apụghị inyere anyị aka anyị apụghị iso ụzọ nke iwu ihe dị na ya karịrị mmadụ a na-eme ka anyị mata n'ụbọchị taa ọ bụrụ na anyị anara Jizọs ọ bụrụ na anyị anabata Chineke anyị site n'okwukwe ọlụ niile nke bụ ezi ọlụ nke ibi ndụ ziri ezi nke ime ihe Chineke na-achọ ga-abụ nke Chineke ga-eme ka ọ dị ire n'ime anyị site n'okwukwe anyị ma ọ bụrụ na anyị nọgide na-ịchọ otu anyị ga-esi were aka anyị imeta ihe na-atọ Chineke ụtọ ibi ndụ nke ziri ezi Chineke ga-anọrọ ọnụ na-ele anyị amara nke ezi omume ya agaghị erute anyị anyị enwekwana ike ime karịa otu ike anyị nwere ike ọ bụ ya kpatara Pọl ji na-ekwu okwu n'akwụkwọ ndị Galeshia isi atọ amaokwu nke atọ ya na-ajụ ndị Galeshia sị ndị Galeshia ebe unu bidoro rii site n'okwukwe n'ime mmụọ nsọ ọ bụ anụ arụ pụrụ ime ka unu zue oke anụ arụ ọ pụrụ ime ka unu zuo oke ọ dịghị mgbe anụ arụ pụrụ ime ka anyị zuo oke ọ bụrụ na ị na-ele ya anya otu anyị si na-ahazi ihe ndị a ihe na-akpali ụdị ndụ a n'ime anyị bụ mmadụ ibi ndụ na anụ arụ ịtụkwasị onwe ya obi mmụọ ahụ nke eji mụbata anyị n'ụwa nke anyị kwesịrị ịgbanwe site n'ikike nke mmụọ nsọ ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ ndị Galeshia isi ise malite n'amaokwu nke iri na itoolu ruo n'amaokwu nke otu akwụkwọ ndị Galeshia isi ise malite n'amaokwu nke iri na itoolu ruo nke gịnị ka a na-eme ka anyị mata ebe a ọ sị ma ọlụ niile nke anụ arụ pụtara ìhè nke dị ka ndị a ịkwa iko adịghị ọcha agụụ ịkwa iko ikpere arụsị ịgwọ nsi ibu iro esemokwu ekworo ọnụma ịkpa iche iche nkewa ịrụ otu ịkpọ asị ịṅụbiga mmanya ókè ite egwu na ihe yiri ihe ndị a nke m ụzọ gwa unu dịka ka ụzọ gwa unu n'oge gara aga na ndị na-eme ihe ndị dị otu a agaghị eketa alaeze Chineke gị onye mụ na ya na-atụgharị uche mgbe mmadụ na-ebi ndụ dịka anụ arụ ihe ọ bụla nke ọ chọrọ ime ya eme ya ọ gaghị atụgharị ya atụgharị ịmata ma ihe ahụ ọ na-eme ọ bụ ezi ihe dị ka emeworo ka ọ pụta ìhè n'ụbọchị taa Pọl kpachapụrụ anya dee ihe ndị a ka o doo anyị anya ihe ndị a bụ ọlụ nke anụ arụ ọ dịghị otu n'ime ha nke Chineke nabatara n'ihi na ọ dịghị ezigbo ihe nke pụrụ isi n'anụ arụ pụta ọ dịkwa ihe ọ bụla gbasara anụ arụ nke ga-atọ Chineke ụtọ n'akwụkwọ ndị Rom isi asatọ amaokwu nke asatọ Pọl ji wee na-eme ka anyị mara sị na onye ọ bụla nke na-ebi ndụ na-anụ arụ apụ ime ihe na-atọ Chineke ezi ụtọ ma anyị garue n'akwụkwọ ndị Galeshia isi atọ amaokwu nke iri a na-eme ka anyị mata ebe ahụ sị na ihe ndị a niile a na-agbata ụkwụ taa mmadụ iwezuga onwe ya ebe Chineke nọ mmadụ ime ihe n'ikike nke onwe ya n'ụzọ nke ya onwe ya si chọọ ibi ndụ na anụ arụ na iso ụkpụrụ nke iwu ihe nlụpụta ndị a niile bụ nkọcha onye a na-abụ ọnụ ka onye na-ebi ndụ n'ụzọ dị otu a bụ lee anya Pọl na-eme ka anyị matasị na nramahụ a nke a chọpụtara na mgbe ahụ na nzukọ nke ndị Galeshia bụ nramahụ nke a na-enwe na ọtụtụ ụlọ nzukọ anyị n'ebe dị iche iche ugbu a na nke a bụ wuzizi na nhuku nke sitere n'aka onye iro na-eme ka nzukọ Chineke bụrụ ndị a napụworo amara nke Chineke haziworo wee nye ha bụ Jizọs Kraịst onye akpọgburu n'elu obe ọ bụ amara Chineke ihe chịkọtara isi ihe ndị a niile bụ mmadụ ịjụ asị n'aka mmụọ ọjọọ nke a emeela ihe anyị kwesịrị ịnata n'aka Chineke adịkwaghị ire n'ihi na anyị na-agbaso ụzọ nke onye iro ma ịchọ ụzọ anyị ga-esi nweta ihe ndị a anyị elegharị anya n'akụkụ nka nke na-egbuda mmụọ anyị nke na-emechiri anyị ụzọ ahụ nke Chineke gbuoro nye anyị nke bụ ibi ndụ anụ arụ na iso ụkpụrụ nke iwu ma na-eme ka anyị mata na ihe ndị a na-eduba anyị na nkọcha na ọbụbụ ọnụ gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na anyị gaba na omimi nke ihe gbasara nkọcha gahụ na ọ bụ ngwa ọlụ nke onye iro na-eji alụ ọlụ mgbe ọ dọpụrụ ihu anyị n'ebe Chineke nọ mgbe o mere ka anyị dabere n'onwe anyị mgbe o mere ka anyị chọwọ ihe ahụ anyị kwesịrị ịchọta n'aka Chineke n'ebe ya onwe ya nọ ọ bụ gịnị bụ ihe nlụpụta ya ọ bụ nkọcha anyị aghọ ndị a kọchara akọcha biko kpachapụ anya ka anyị na-ahazi ihe ndị a amaara m na onye nwe anyị ga-enyere anyị aka ileba anya n'ime ndụ anyị ọ bụrụ na ọ dị mpaghara nke ndụ anyị nke ihe ndị a na-achị anyị esi n'ebe ahụ wezụga onwe anyị ka o wee dịrị anyị na mma ya gaziere gị onye okenye eze nlewemchi imeela na ndụmọdụ nke ezinụlọ nke iwetara wetara anyị n'ụbọchị taa imeela anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike amen ezi enyi m ọma na ekentị ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma ọ bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ ma ọ bụ na ị nwere ntụziaka nke ị chọrọ inye anyị gbalịa kọrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com onye ọma na-ege ntị mara na anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche nke ụbọchị taa n'ọnwayọ gị abụ ọma ekelela unu ebe ọ dị ukwuu ndị Adventist World Radio Choir na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa abụ nke na-ewuli mmụọ anyị anyị na-echekwutara gị na na-erute gị nso na Adventist World Radio mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363-7224 ka anyị nọ nwayọọ n'ekpere mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihe gara gị nke ọma gị onye ọma na-ege m ntị ugbu a ka Chineke nke eluigwe gọzie gị site na amara ya mgbe ị na-anụ okwu a na-etinye ya n'ọlụ ihe a ohere ọzọ anyị ga-eji nụkwa okwu agbamume nke na-enyere anyị aka n'ime ndụ a ka anyị kpee ekpere tupu na-aga n'ihu nna anyị nke eluigwe gị onye hụrụ anyị n'anya ekele na otuto dịrị gị n'ihi ikwesịrị ntụkwasị obi gbaghara anyị adịghị ọcha agazi agazi na ihe ọjọọ niile ndị anyị mere megide gị ma ọ bụ mmadụ ibe anyị nọnyere anyị mgbe anyị na-anụ okwu gị ka anyị tinye ya n'ọlụ n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ndị kọrenti nke mbụ isi iri na atọ amaokwu nke anọ ndị kọrentị nke mbụ isi iri na atọ amaokwu nke anọ ọ sị ịhụnanya nwere ogologo ntachi obi nwekwara obiọma ịhụnanya adịghị ekwo ekworo ịhụnanya adịghị anya isi ọ dịghị afụli onwe ya elu isiokwu anyị n'ụbọchị taa bụ ihe ịhụnanya bụ ihe ịhụnanya bụ dịka anyị na-ekwu okwu ịhụnanya anyị nwere ike ịkọwa ịhụnanya na agba nke mbụ ya agba nke abụọ ya bụrụzi itinye ịhụnanya n'ọrụ anyị kwesịrị ịkpachapụ ezi anya mgbe anyị na-ekwu okwu ịhụnanya n'ihi ma anyị eleruo anya hazie ihe gbasara ịhụnanya anyị ga-enwe nsogbu n'ihe gbasara ịhụnanya nke edere n'akwụkwọ nsọ n'ịhụnanya ịhụnanya ndị anyị na-anụ ọtụtụ ndị mmadụ na-ekwu n'ụbọchị taa n'ihi na dịka ebe ahụ anyị si were ihe ọgụgụ nke akwụkwọ nsọ na akwụkwọ ndị kọrent nke mbụ isi iri na atọ ibido na amaokwu nke anọ ya ahụ gụrụ ruo na amaokwu nke asatọ ọ bụ eziokwu na anyị enweghị ike gụchaa ya n'ihi oge mana n'ụlọ gị wefute oge gụọ ya gụchaa ya ndị kọrentị nke mbụ isi iri na atọ bido na amaokwu nke anọ rue na amaokwu nke asatọ o depụtasịrị ihe ịhụnanya na-abụghị edepụta ihe ịhụnanya bụ n'ebe ahụ o mere ka anyị mara nke ọma na ịhụnanya bụ ndidi ịhụnanya bụ obiọma ịhụnanya bụ nchekwa ịhụnanya bụ ịtụkwasị obi ịhụnanya bụ olileanya ịhụnanya bụ inwe ndidi ogologo ntachi obi mana n'aka nke ọzọ ya sị na ịhụnanya abụghị ekworo ọ bụghị ọbụghị elu ọ bụghị mpako ọ bụghị enweghị nsọpụrụ ọ bụghị onwe onye ọ bụghị iwe obere ihe akpasuola ya iwe ọ ịhụnanya abụghị ihe na-edetusi ihe ọjọọ niile ndị emere ya ọzọ bụrụ na ịhụnanya anaghị enwe ọṅụ n'ebe ihe ọjọọ dị mgbe anyị na-ekwu okwu ịhụnanya n'oge a anyị kwesịrị ilenye anya n'ihe ndị a niile ma ọ bụ dịka ụwa anyị n'ụbọchị taa na-akpọ ịhụnanya ịhụnanya ịhụnanya o nwere nghọta ndị a n'ime ya ịhụnanya ndị ahụ ị na-ekwu okwu ya ọ dabere na ndidi ọ dabere na nchekwa ọ dabere n'ikwesị ntụkwasị obi na olileanya ọ bụrụ na o nweghị nhụku ndị a mana na ọ bụghị ịhụnanya ọ bụghị ịhụnanya dabere dịka akwụkwọ nsọ si kwado ọ bụghị ịhụnanya ndị anyị na-ekwu okwu ya ọ bụ eziokwu na ọtụtụ mgbe ndị mmadụ nwere ike jee ruo arụmarụ ma ọ sie ngọngọ gbasara ịhụnanya ndị a niile dịka ụwa na-akpọ ya taa anyị ile anya gagharịakwa n'ebe anyị si were ihe ọgụ ka akwụkwọ nsọ ịhụnanya anaghị ekwo ekworo ọ na-enwe afọ ojuju ọ naghị ewefute onwe ya ọ na-anọ nwayọọ ịhụnanya na-ewetu onwe onye ala ọ bụ mmadụ iwetu onwe ya ala ọ bụghị mfuli elu ọ bụ inwe obi umeala ọ naghị enwe mpako mana ọ bụ ihe na-enwe nsọpụrụ ọ naghị achọ nke onwe onye ịhụnanya ịhụnanya na-achọ ihe ọ ga-ime ya bara ndị ọzọ uru ihe ọ ga-ime ya adịrị ndị ọzọ na mma anaghị eji ike akpasu ya iwe ịhụnanya bụ onye udo ọ na-adabere n'udo ịhụnanya anaghị achọ ihe ọjọọ ọbụla ọ na-achọ ọdịmma ọdịmma onye ukwu na onye nta ọganihu ọ naghị aṅụrị ọṅụ n'ime ihe ọjọọ nke pụtara na ọ na-enwe mwute mgbe ọ na-ahụ na ihe anaghị aga dịka o kwesịrị ihe a bụ ihe anyị na-elenye anya mgbe anyị na-ekwu okwu ịhụnanya akwụkwọ ndị kọrentị nke mbụ isi iri na atọ amaokwu nke anọ rue na nke asatọ mere ka ihe ndị a niile wee anyị anya ọ bụkwanye abụ ihe anyị na-agbakwasị okwu na-ekwu okwu gbasara ịhụnanya n'oge ndị a ịhụnanya na-adabeghị dị ka akwụkwọ nsọ si na-akọwa abụghị ịhụnanya ọ bụ ịhụnanya ndị a ka a na-ele anya ka anyị mịpụta dịka mkpụrụ n'ime jizọs n'ihi na ọ bụ ụdịrị ịhụnanya bụ ihe anyị hụrụ n'ime jizọs lee jizọs anya chi kere ihe niile ebube ya ọ dịghị onye nwere ike iguzogide ya mana o weturu onwe ya ala amụọ ya dịka mmadụ amụghị ya n'ụlọ ndị ukwu amụọ ya n'ụlọ ndị ogbenye ya ejere ndị mmadụ ozi saa ndị na-eso ụzọ ya ụkwụ ele ụdịrị ihe ilere anya karịrị nke a ka anyị kpee ekpere onye nwe anyị nna anyị nke eluigwe tinye n'ime anyị mmụọ nke ịhụnanya nke sitere n'ebe ị nke dabere n'ihe ị chọrọ n'aka anyị n'ụbọchị ndị a n'aha jizọs chineke na-ege ntị obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke pụrụ iche na-echekwutara anyị n'ihe bụ ịhụnanya ma ị nweghị ihe nke kraịst ị ga enwe ịhụnanya n'ime ndụ gị ma na-arịọ onye ọma na-ege ntị ka anyị gbalịa nwee ihe nke kraịst site na ihe bụ chineke n'onwe ya nwa chineke gbalịa nwere ihe ka ọchịchịrị wee gbaa ọsọ n'ebe nọ imeela onye mgbasa ozi ara ekpere anyị bụ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike ka ihe ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa ezinwa chineke na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com arigiria at gmail bụ com maọbụ ma at yahoo com at yahoo com mara na ị nwere ike ige ozioma nkịta na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo anyị na-arịọ ka ihe Chineke bara ndị gere ege ma ndị kwupụtara okwu nkịta n'aha jizọs amen ukwuu anyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo